Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 29, Dialogue for Listening. Afọ dum afọ moto gị lara, olee ihe imere maka ya? Kemgbe m zụrụ moto a, ego adịghịkwa m n'akpa. Otu jishi, aga m ịkpọkasị ya zuru ike. mgbazikwene gị ego otu mma aha agakwa m ije mejie ya chere ruo ma m natara ụgwọ ọnwa m ma eleghị anya gaghị ịgbaji m ọwa asị ọ gbara m chehie ejiri ha gị Onye jiri m? Ọ nwanne gị nwanyị Ọ sị gịrị? Ọ Eze kelere gị. Olee ehi ọ hụrụ ya? Amaghị m ehi ọwụ ma ọ ọla Mọnde gara aga. Dialogue for practice with build-ups. Afọ dum, afọ moto gị afọ dum afọ moto ara ole ihe mere maka ya olee ihe mere ịkpọka ịkpọka ịkpọkasa ịkpọkasa kemgbe m zụrụ moto a ego m n'akpa kemgbe moto a ego adịghịkwa m n'akpa otu jishi aga m ịkpọkasị ya zuru ike otu jishi aga m ịkpọkasị ya zuru ike mgbachi ego mgbachi ego otu m aha agakwa m ije mejie ya otu ya ichere ichere ruo ruo chee ruo ma m na-arụ ọnwa m chere ruo ma m na-arụ ụgwọ ọnwa m ile anya ile anya ma eleghị anya ma eleghị anya

ichehie ichehie nchehie nchehie ịgba nchehie ịgba nchehie ọ gbara m chehie ọ gbara m chehie ejiri ha na gọzie onye jiri m onye jiri m ọ bụ nwanne gị nwanyị ọ bụ nwanne gị nwanyị ọsịgịrị ọsịgịrị eze eze ọsọ eze kelere gị ọsọ eze kelere gị ehi ọhụrụ ehi ọ hụrụ ya ịdịka ịdịka amaghị m ehi ọwụ amaghị m ehi ọwụ ma ọ dịka ọwụla ọ dịka ọwụla mọnde gara aga Dialogue for practice without build-ups. Afọ dum, afọ moto ụlọ ara. Afọ dum, afọ moto ara. Olee ihe mere maka ya? Olee ihe mere maka Kemgbe moto a. ego adịghịkwa m n'akpa m zuru moto a ego adịghịkwa m n'akpa otu ujishi aga m ịkpọkasị ya zuru ya zuru ike mgbazikwenụ gị ego gị ego otu ma aha agakwa m ije emezie ya Chee ruo ma m na-arụ ụgwọ ọnwa m. Chee ruo ma m na-arụ ụgwọ ọnwa m. m ọasị ọasị ọ ọ gbara m chehe ejiri ha goji ọ gbara m chehe ejiri ha goji onye jiri m onye jiri m Ọ bụ nwanne gị nwanyị Ọ bụ nwanne gị nwanyị nwaanyị? Ọsịgịrị ọsịgịrị ọsọ eze kelere gị ọsọ eze kelere gị Olee ihe ọ hụrụ ya? Olee ihe ọ hụrụ ya? Amaghị m ehi ọwụ. Amaghị m ehi ọwụ. Ma ọ dị ka ọ wụla Mọnde gara aga. ma ọ dị ka ọwụla Mọnde gara aga Dialogue for Comprehension afọ dum afọ moto gị lara olee ihe imere maka ya kemgbe m zụrụ moto a ego adịghịkwa m n'akpa otu jishi Aga m ịkpọkasị ya zuru ike. ikwena n'ịga ego. Otu mma aha, agakwa m ije mejie ya. Chere ruo ma m nara ụgwọ ọnwa m. Ma eleghị anya gaghị ịgbachi m. Ọwa asị. Ọ gbara m chehie. Ejiri m ha gọzie. Onye ejiri m? Ọ nwanne gị nwanyị Ọ sị gịrị? Ọ Eze kelere gị. Olee ehi ọ hụrụ ya? Amaghị m ehi ọwụ ma ọ dị ka ọla Mọnde gara aga. Unit 29, Narrative. New words. ezilihide ezilihide ikwekọ ikwekọ ikwekọda ikwekọda ọwụla ọwụla ịgwọda ịgwọda ngo ngọ̀ ọ ga-awụ ọ ga-awụ ịkwado ịkwado leeti leeti ịjụ ịjụ ịkpọbata ịgbabata otu ehi mụ onye enyi nwoke onye yiri oyi ilu m anyị klasị ọ ga-ewuli oke ụtụtụ n'ụbọchị afọ izu ya anyị kwekọtakwara so onye ọbụla ga ibute mmee nkwụ gwọrakwa ngụ o rule ehi aha ma echeghị ya ndị nkwụ ụtụtụ akụchaa ahụ amịa. Iwe wee gbuo m, ọ ga-eme nkwadoghị efu lekwu ya la ọbịa duo, ya la nwunye ya. Oge m jụrụ ya ihe o ji bịa leeti, ya si igwe ya raa fọlụ ụzọ. Mgbe m nụrụ ihe mere ya nị, iwe m ajụọ ọkụ ma akpọghata ha n'ime ụyọ. End of Unit 29.